AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere n'akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa chineke ndị na-ege m ntị n'ihe ọmụmụ nke arụ ike nke taa udo dịrị ụnụ n'ụbọchị gara aga anyị nọ na-ekwu ihe gbasara ikuku anyị mụtara na ikuku bụ ihe dị oke mkpa nye arụ mmadụ n'ụbọchị taa anyị ga-agawa n'iru n'ịmụta ụfọdụ ihe ndị ga-eme ka ikuku ma ọ ga-abụ ume nke ndụ ghara ịbanye n'ime arụ dịka o kwesịrị otu n'ime ihe ndị a bụ iri nri nwere ọtụtụ abụba mgbe anyị na-eri nri nwere ọtụtụ abụba ọ na-eme ka abụba ahụ gaa n'akwara ndị ndị nọ n'arụ ndị kwesịrị iburu ọbara gaa zuo arụ mgbe akwara ndị a afachiri n'ebe abụba dị ọ ga-eme ka ọbara ndị kwesịrị ịgaru n'ahụ dịka o kwesịrị hapụ ịgaru mgbe ọbara na-aga o kwesịrị inwe ohere ga-adị dịka o kwesịrị n'ihi ya ọ ga-adị mma ka anyị kwụsị iri nri ndị nwere ọtụtụ abụba ka akwara ndị ahụ bụrụ ihe ga-enwe ohere dị mma ịgbasa ọbara nke kwesịrịnụ otu n'ime ihe ndị ọzọ ndị na-egbochi ume nke ndụ ịbanye n'ime ahụ dịka o kwesịrị bụ ise siga anwụrụ ọkụ ndị a niile ndị si na ihe ndị ahụ a na-ese ese ihe ọ na-emewu ịga kpuchite ebe lungs ma ga-abụ akpa ume mmadụ dị mgbe anwụrụ ọkụ ndị a gara ebe ahụ ga-akpuchie ume ndụ ahụ na-abata o nwerela ihe nọchiri ya tutu ya erute ọ na-enye ya nsogbu kpebawanye n'ime arụ ihe ndị ahụ aghọrọla ihe ruru unyi n'ahụ mmadụ ihe ọzọ na-egbochi anyị inweta ume ndụ nke kwesịrị ịnụ bụ mmanya na-aba n'anya ọ na-eme ka akwara ndị a bụrụ ihe dara mba ike agakwa adị ya ịrụ ọrụ kwesịrị ya nụ ọ na-eme ka ọbara na ikuku nke akwara ndị ahụ na-ebu na-agagharị bụrụ ihe ike na-agwụ ihe ọzọ na-enye nsogbu bụ mmadụ aṅụghị mmiri otu kwesịrị ịnụ arụ ịkpọ nkụ mgbe anyị na-anaghị aṅụ mmiri mmiri agaghị anọ na-arụ otu kwesịrị ịnụ n'ihi ya ihe ndị ahụ riri unyi ndị nọ n'ahụ agaghị enwe ike pụọ ikuku na-abata ọ ga-enwe ike gazuo n'arụ otu kwesịrị ịnụ ihe ọzọ bụ mmadụ iyi akwa tachịrị ya atachịrị n'ahụ ọ na-eme ka akpụ ume ma ọ ga-abụ lungs ma ọ bụ mkpọfọrọ otu ndị ọzọ si akpọ ya ọ na-eme ka ha hapụ ịgbasacha otu ha kwesịrị ịgbasa kute ume nke ndụ otu dị mma ihe ọzọ bụ ọnọdụ mmadụ nọrọ ọ bụrụ mmadụ anọrọ ọdụ na-anọzi ha anọzi ọ na-eme ka ya kuru ume ọ ga-enwe ike kusaa ya ekusaa gbasaa agbasa nwetacha ikuku otu o kwesịrị n'ihi ya ọ na-adị mma onye nọrọ ya nọrọ otu na-adịghị mma ụmụntakịrị enwe nsogbu gbasara ọnọdụ ha na-ekute ume otu dị mma kama ndị dimkpa bụ ndị na-abụ ha nọrọ agaghị anọ otu kwesịrị ha n'ihi ya mgbe ụfọdụ akpa ume agaghị ekutechi ume otu kwesịrị nọ ọ ga-adị mma ị nọrọ ọdụ nọọ ihe dị ka nkeji iri atọ bilie gagharịa ka ume kuda ikuru ume ga-ekuda mgbe ị na-eku ume na-ekuda ọ ga-eme ka ume gị bụrụ ihe dị mma ọ ga-eme ka akpa ume gị kutechaa ume otu dị mma mee ka ume ndụ bawanye n'ime mmadụ ịgụ abụ na ịfụ opi ndị eji ume afụ na-enye aka ime ka akpa ume bụrụ ihe natara ume dị ndụ otu dị mma ọ ga-adị mma kwa mgbe kwa mgbe ka anyị fụọ n'ebe okpuru osisi dị kuru ume ndụ kuda ka ume kuda ihe dị ka nkeji iri ọ na-enye aka kwa ụbọchị ịgagharịkwa n'okpuru anyanwụ mgbe anyanwụ na-acha ịgagharịa na mmeghasị ahụ ndị dị iche iche kwamgbe kwamgbe nye onwe gị ume dị ndụ otu kwesịrịnụ gagharịa ka anwụchatụ gị megharịa ahụ gbaghasị ahụ n'ụzọ dị mma dị ka afọ gị siri dị kwee ka ume ndụ bata n'ime gị akwụkwọ nsọ kwadoro nke a n'ụzọ dị ike mgbe ọ si. na Chineke mere ụwa n'ike ya, na Chineke ji aka ya n'izu ya mee ka ụwa bụrụ ihe guzosiri ike, mee ka amụma nke egbe eluigwe bụrụ ihe nọchiri ike. O mekwara ka ikuku bụrụ ihe onyinye nke o nyere mmadụ ị gụọ na Jeremaya isi iri amaokwu iri na abụọ na amaokwu nke iri na atọ ị ga-ahụ na akwụkwọ nsọ kwadoro ya n'ihe ndị a niile na anyị na-amụ ị ga-ahụ e na ikuku bụ ihe nke Chineke nyere anyị dịka ngọzi onye na-enweghị ikuku ndụ ma ọ bụ ume ndụ apụghị ịdị ndụ ọ bụ otu n'ime ihe Chineke nyere mgbe o kere mmadụ ọ sị na o ya ume ndụ ya ewee ghọọ mmadụ dị ndụ ebe a ka anyị na-akwụsị n'ụbọchị taa ka Chineke gọzie unu enyi m ọma na-ege ntị ihe ọma nke m mụtara taa na-echekụtara m na m nwere ike inweta ikuku nke dị mma n'osisi onye ọma na-ege ntị anyị na-arụ ụlọ anyị marakwa na igbudo osisi niile dị n'akụkụ anyị na-eme ka ọrịa na-abịa n'ime ahụ anyị ma anyị hapụ osisi ndị a anyị ga-ahụ na chineke ma ihe osike osisi anyị ga-ahụ na amara chineke na ya nọ n'ime ikuku ọma anyị ga na-ekuta n'osisi a ga-adị anyị mma n'ahụ onye ọma na-ege ntị ị na-arụ ọrụ ubi ma ị na-aga n'ụlọ ọrụ na-arụ ọrụ ihe m chọrọ ichekwutara gị bụ na ị na-achọ ịkwaba n'ụlọ ọhụụ gị na-achọ ịrụ ụlọ nke aka gị gbalịa mee ka osisi nọ n'akụkụ ụlọ gị ka ị wee na ekute ikuku nke dị mma ọ bụrụ na ị chọrọ ịkwaba n'ụlọ ọhụụ nke onye ọdọrụrụ gbalịa legharịa anya n'akụkụ ụlọ ahụ lee ma dị osisi nọ ya ihe a ga-enyere ndụ gị aka ọ ga-enyere ndụ m aka anyị ekelela nwanne anyị nwaanyị ndị ọkachamara na ahụike nwa amara igbo ji ọnụ imeela n'ihe ọma ndị anyị na-echekwutara anyị ka anyị wee na-eku ikuku nke dị mma chineke gọzie gị ka udo ya chịa n'ime ndụ gị ka ịhụ na ya chineke na-abara gị ụba gị ma na ezinụlọ gị bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị rutena anyị nso na adreesị ndị a Adventist World Radio Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at ọ bụ maọbụ at gmail com oge a ka anyị ga-eji wee nụọ abụ dị iche ma nabatakwa onye mgbasa ozi onye anyị na ya ga-atụgharị iche ma nyochaa akwụkwọ nsọ n'ụbọchị taa ka m ji na-asị ka ọ gara unu nke ọma Chike nweji ike na ndụ dịrị m nwachukwu unu emeela na abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa na-echekwutara anyị ịhụnanya nke Kraịst ka ọ baara mmadụ niile ụba n'aha Jizọs amen ezi enyi m na ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi eze nlewemchi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche gee ma nata ngọzi dị n'ime ya ị bịala ezi onye Igbo ana m ekele Chineke onye doro mụ na gị ndụ ruekwa ugbu a ana m arịọkwa ka mara ya na-edu anyị na-aga n'iru ka anyị na-atụgharị uche na akwụkwọ nsọ isiokwu anyị n'ụbọchị taa gị onye mụ na ya na-atụgharị uche bụ nke na-asị ka anyị kwụsị ịkwa onwe anyị ịmụ ka anyị kwụsị ịkwa onwe anyị ịmụ anyị ga-ewere ihe ọgụgụ anyị site n'akwụkwọ jeremaya isi iri abụọ na itoolu malite na amaokwu nke iri na abụọ ruo na amaokwu nke iri na anọ ka anyị nata ike n'aka Chineke onye nwe anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị n'ụbọchị taa biko bịa nọnyere anyị gwa anyị okwu mee ka anyị nwee mkpebi ma kwụsị ibi ndụ ahụ nke na-aga alụpụtara anyị ezi ihe ka ihe wee gaziere anyị n'aha Jizọs eme anyị si n'isiokwu anyị bụ ka anyị kwụsị ịkwa onwe anyị ịmụ ihe ọgụgụ nke akwụkwọ nsọ nke anyị na-ewere n'akwụkwọ Jeremaya isi iri abụọ na itoolu malite na nke iri na abụọ rue na amaokwu nke iri na anọ anyị sị na anyị ga-agụ naanị amaokwu nke iri na abụọ wepụta ohere biko leba anya na nkega ndị ọzọ ndị fọrọ ọ sị unu ga-akpọkukwa m jee kpere m ekpere m ga-egekwa unu ntị unu ga-akpọkukwa m jee kpere m ekpere m ga-egekwa unu ntị ka anyị kwụsị ịkwa onwe anyị emu anyị na-akwụ onwe anyị emu n'ụzọ dị aṅaa ma ọ bụ gịnị bụ ịkwa emu mgbe mmadụ na-akwa onwe ya emu ọ bụ ilecha anya ihe ahụ na abara gị uru gaa na-eme ya were ụgha sochi ya azụ ọ bụ ya bụ mmadụ ịkwụ onwe ya emu ka anyị kwụsị ikwu onwe anyị emu n'ihi na ọbụbụ ọnụ niile nke anyị na-ebu ekpere niile nke anyị na-ekpe ehi ụra abalị anyị niile nnapụta niile nke anyị na-achọ ihe ndị a n'ihi na anyị na-achọ ha n'ụzọ anyị si na-achọ ha apụghị ime ka Chineke gbanwee okwu ọnụ ya ma ọ bụ ụkpụrụ ahụ nke ọ tụworo anyị ga-esi nweta ihe ndị a ọ dịghị oge fọrọnụ gị onye mụ na ya na-atụgharị uche anyị nọ n'ọgwụgwụ oge oge mgbe oke nramahụ na ihe mgbu ga-adakwasị ụwa ụbọchị nke ọchịchịrị ga-agbachibido ụwa n'ezie ihe ndị a adịkwaghị anya site n'ugbu a anyị na-atụgharị uche n'okwu ndị a ọ dịghị oge dịnụ ka anyị kwụsị ịga n'iru n'ibi ndụ otu anyị si na-ebi ndụ n'ime ihe nke gbasara anyị na Chineke otu o si masị mkpụrụ obi anyị anyị a na-ele anya sị na Chineke ga-anụ ma napụta anyị ugbu a ka anyị kwụsị ibi ndụ nke onwe onye na-ebuchi mmadụ obi ibi ndụ nke ụzọ gbagọrọ agbagọ enweghị isi ekwesịghị ntụkwasị obi anya ukwu ịchụ ihe niile n'ọkụ otu ọbụla anyị si nweta ihe ndị anyị na-achụ ọ gbasaghị anyị kama ka anyị nweta ha ka anyị kwụsị ndụ ndị a na-ekwesịghị ekwesị bịakute Chineke nwee nchegharị nwee obi ntiwa n'ihe ndị nke anyị na-emezighị ma rịọ Chineke si ya biko onye anyị gbaghara anyị mmehie anyị ka anyị rịọ ya ka ọ gbaghara anyị mmehie nke ibi ndụ na ọchịchọ nke onwe onye mmadụ ibi ndụ n'ezi omume nke aka ya ka anyị chegharịa n'ụbọchị taa ma malite ibi ndụ nke kwesịrị ekwesị ibi ndụ nke ziri ezi ime ihe n'ụzọ Chineke si wee tọọ ụkpụrụ ya ka anyị chọọ ịdị n'otu nke anyị na Chineke nwekọ ihe anyị na onye kere anyị nwekọ ihe nke dị omimi ka o wee mara anyị dị ka ụmụ ya anyị abụrụ ndị ga na-ahụ Chineke n'ụzọ anyị kwesịrị isi hụ Chineke bụ nna nke nwaanyị. anyị eme ka ọ mata na ọ dị anyị mkpa ịbụ ndị a ga-agbanwe n'oyiyi nke kraịst ka anyị chọọ inwe oyiyi kraịst gị onye mụ na ya na-atụgharị uche ka anyị rịọ chineke ka o mee nke a n'ime ndụ anyị nke a bụ naanị oge anyị nwere nke a bụkwana naanị ihe anyị kwesịrị ịchọ n'aka chineke ọ bụrụ na anyị were onwe anyị nye ya nwee mgbanwe nke mmụọ na mgbanwe nke obi gaa hụ chineke ga-eme ihe ndị nke fọrọ mgbe ọ bụ mmasị anyị ịga njem n'ụzọ dị otu a isi Chineke gbanwee anyị ṅụghe anyị na oyiyi nke ọkpara gị mgbe nke a na-eme na ndụ anyị gaa chọpụta na anyị ga-abụ ndị a napụtara site na nramahụ anyị anyị ga-anata ọgwụgwọ nke anyị na-achọ gaa hụ na ọgbụgba ndụ a ndị a gbara megide anyị ga-abụ nke Chineke tisasịrị nnapụta niile ala niile nke ikike nke ọjọọ ji gaa hụ na ọ ga-abụ ihe ndị nke a napụtawụrụ anyị abụrụ ndị ga-achọta ọganiru anyị abụrụ ndị ga na-eme nke ọma na ndụ anyị abụrụ ndị ngọzi nke Chineke ga na-eso ihe ndị a bụ ihe ndị nke anyị na-achọ chetakwa emere ka anyị matasị na anyị na-achọ ihe ndị a ihe ndị Chineke si na ọ ga-atụkwasịrị mụ na gị ma ọ bụrụ na anyị ala alaeze ya na ezi omume ya anyị a na eghe ụzọ gị onye mụ na ya na-atụgharị uche ka anyị nwee nlekere anya n'ụbọchị taa ọ bụrụ na anyị abụghị ndị nwere mmasị nke ịnwụghe anyị n'oyiyi nke jizọs ọ dịghị ebe anyị ji azụ aga anyị apụghị ịgbanwe ụkpụrụ nke chineke anyị apụghị ịgbanwe ụzọ nke chineke anyị apụghị ime ka chineke jiri maka mụ na gị megharịa ụkpụrụ nke ya onwe ya tụworo lee anya naanị ụzọ anyị si agbapụ ka anyị leba anya n'akwụkwọ Jeremaya ọzọ isi iri abụọ na itoolu site na amaokwu nke iri na abụọ ruo na nke iri na anọ ugbu a ahụna m na ọ dị mkpa ka anyị gụchaa ebe a gịnị ka ọ na-ekwu akwụkwọ Jeremaya isi iri abụọ na itoolu malite na amaokwu nke iri na abụọ ruo na mokwu nke iri na anọ ọ sị unu ga-akpọkukwa m jee kpere m ekpere m ga-egekwa unu ntị unu ga-achọsikwa m ike wee chọta m mgbe unu ji obi niile unu achọ m ga-ekwekwa ka unu chọta m ọ bụ ihe si n'ọnụ Jehova pụta m ga-emekwa ka ndị unu adọtara n'agha lọta m ga-esikwa na mba niile na n'ebe niile m chụgaworo unu chịkọta unu ọ bụ ihe si n'ọnụ Jehova pụta m ga-emekwa ka unu lata n'ebe ahụ nke m mere ka unu si n'ebe ahụ jee biri n'ala ọzọ ị ga-elecha nkwa dị otu a gị onye mụ na ya na-atụgharị uche ghara ịchọ iru chineke n'ụbọchị taa ghara ịchọ nwekọ ihe gị na onye kere gị ghara ịchọ ka e nwoghaa gị n'oyiyi kraịst biko ọ dịghị ụzọ ọzọ anyị si achọta iru chineke na-abụghị n'ụzọ dị ka nke m na-arịọ ka mara nke onye nwe anyị na ikike nke jizọs gbaa anyị ume ka mmụọ nsọ duwe anyị n'ụzọ nke ka anyị wee bụrụ ndị e nweghara n'oyiyi jizọs chineke ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọdị ajụjụ nke na-agbagwoju gị anya n'ime oziọma nke nụrụ taa ị na-achọ ka anyị leba anya gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363-7224 ezi enyi m detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com ma ọ bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com mara na ị nwere ike ige ozioma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo imeela nọnyere anyị n'ụbọchị taa anyị ji otu aka na-ekele nwanne anyị nwaanyị nwa amara igboju ọnụ onye nyere anyị ndụmọdụ nke ahụike ma na-arịọ ka anyị were ihe niile nwanne anyị nwaanyị kwuru onye ọkachamara na ahụike wee tinye ya n'agwa ama m na Chineke ga-enyere anyị aka imeela nọnyere anyị n'ụbọchị taa chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo